tinye uju tinye nkwa na ụmụada jelumba ụmụada mmeri a na-anụ na mba Yes. Well, I'm having fun with the, with the woman here. Yeah? Don't worry, don't to the West State. Gracias.

Center for Research in Igbo History and Culture is having fun today. Umuada Jelulu.

ụmụada m nwere ije mba ka mụ na fanụ n'ebe a taa bụ monde the 3rd of January 2022 wee na-eli olili wee na-enwe anwụrị dịka ha bịakọtara ụlọ ndị a na mba ụfọdụ ka nụrụ n'Ọka ụfọdụ ka nụrụ na Benin ụfọdụ ka nụrụ na Amerịka ndị anụrụ na UK nọkwa ebe a ndị ọcha na-anụ na nke ndị oji nga wabia ko tari kam munne wasi kawali ko kamvangu ko kamva meseli aru sukana su umweri waba egu umweri ka ija afufa kita mmu ada jelu mba hmm. ehe ehe ehe wewe mayo ehe si senta nyera adawani <laughs> It has been an interesting time with the women, and um, from all indications, they are not done yet. Ụmụ Jalumba. Ụmụ ada Jalumba. tupu ebido gbaba egwu a ngwa mmanya at the civic center amamwere otuacha mwere anambra is no government area anambra state the women are having fun Uh, no. ee eh, ọ bụrụ na agwara eh, m dị ụdị ọ na ma akwapụ wabịa ee ibe welire ya gbagodi m kedu ka unu ji enweta kedu ihe unu na-eme exactly anyị wee bụla iru anyị na-atọ akpọ selesele hmm. na-eme m anya ya abụ n'ibe ya si n'uwe ji onye kwuru okwu si eh. a anụ anyị na mba ndị anụkata eti ego hmm. ụdị nwa nọ n'ụmụ nkelu na-asị ada anyị nwa na ọ nwere ka o jidere si tie ekwu ego ụlọ ego anyị wee chesie esi na ọ dị mma na anụla anyị na mba maka anyị na-ekwuo ka anyị esi kpokọta onwe anyị ọrụ maka na ihe m nwere na-adị anyị mma na anụpụla anyị anụpụ m na-elere anyị ele ọrụ ogbu ya ya ka anyị ji wee gbakọta sị ka anyị makwuo olu onwe anyị ọ maka mana ike bido n'igba anyị kọwaa onye bụ ka anyị wara aba m bụ onye Onyedika monlodu obi mmụedo nwanna m oduka egwu nwanne ọkwụlọka nke m toro ọkwụlọka ma ịhụrụ na ndị nwa kwukwuolu ere ka wee kakwuru ahụ ezi onye mmụdị a na mmụe a na-anụ m na Abia steeti mbili Ghana so yes Ghana ka nsụbata taa maka daalụ kedu dịka ibe ahụ nwere kedu ebe olileanya unu nwere na unu esi bụ na ife anyị mere bụ inauguration na first na mgbe ok nwa na so ihe bụ obi anyị anyị ụfọdụ onwe ndị wetara atụmatụ anyị igo ebe dịka bọs ịzụ ụmụ anyị na-enwerọ ọrịa ma n'akwụkwọ ịlụ bọs stọp so ibe anyị bụ n'obi anyị gbasara ịmụ erurili nọ site n'enyemaka Chukwu ike niile anyị kwadoro ma inye scholarship ma igwe moto ma ịkwa ụzọ ya bịasị n'anyị njedebe chọọ uye gozi unu eh, mgbadalụ ee eh, na-eme anyị na ya ee eh, ụdị ọbụla anyị eji akwado unu anyị ya akwado unu ee mgbadalụ ndị nwere need introdọkshọn ee ma ebe ọ bụ na ọ bụrụ m ka a rakọrọ nọ ndị be anyị ee mgbe ọnụ gị daba ama m bụ obegele obi ole dịka i kwuru o ndị ma nwee ndị na-amarọ m abụ m onye iru agụ n'ụmụ atụọlụ m Owerri mana a na-anụ m na mba n'obodo a na-akpọ Umunze nke dị n'oru mba ibe niile ebula ebe bụ ndị ada a na-anụ na mba ka e bụsị ka anyị e bụsọ nwa mma obodo m Owerri anyị na ube di anyị anyị na-represent wel mba dị proud of us ọ nwere ndị a na-etutu aba dị iche iche dịka m nwa ebe eji mara m na be dị mba bụ di ma anụ because ba bịazela agbọ dị mma na Owerri wee na-ementenu ya ka ọkụba gụtara ya ree ịnyụ na-arịba so anyị nwa nọdụ asị one of us wee weta divishọn maka ụmụada nọ na mba ka anyị kpokọta ọnụ mara ọnwa like majority of them ma know n'oge mana amagolu mba anyị na-ada akpaba na social media mana taa azụgo so many of them bụ amalị m so anyị nwekwa ebumnobi anyị maka ụmụewu anyị ejigo ibe igwe dị aware of this very um, organization anyị ji anyị ji efi anyị na anyị emit taa dịka anyị gwasịrị taa na enwekwa tins in mind maka obodo anyị na the three quarters dịka anyị kwuru anyị achọ ndị n'idile enyemaka the indigent ones ndị dị intelligent mana duto na ego ejuwapụ school fees na-adịrọ anyị enebekwara m anya na-eke sure na gbanwe na ya emeke sure na maje na akwụkwọ because education dị very very important ọ na-ebute development even taa ahụ dị educated their development na dị very swift so ihe bụkwa atụmatụ anyị bụ n'obi ka anyị na-eke sure na ichie enye nwere experimental project ndị ada jere mba na-eme na anyị. n'ezie bụ na anọpụla anyị na mba mana obodo anyị amaka obodo anyị na-ata anyị ụtọ anyị echefuru ebe anyị si o nwere ndị ya sị gị back to the base back to your root anyị ma ebe anyị si anyị echefuru ya ọnya nwame anyị ji ụtụtụ ọnwa anyị ọnụ na-emekwa ine anyị niile everybody dị happy everybody will be happy. nwaanyị a na-ajọrọ ịjọ ma anyị na-ajọrọ ịjọ ebụra dịka ọ na-abata kịta ndị kind of reception anyị na-eme ekwela atụrụ n'ime anyị tọwa atụrụ n'ime anyị ebe onye si ha tere, ebe anyị mabara anyị bụ one which is that ka anyị na-project to the world na ma anyị ba n'obodo anyị si amaka ibe ndị ọzọ sosi na Nmueri ọnya ka e anyị ji gbakọ so many pipo amarọ maka ya so many makwa etu ụba na-abụ ya ma na distin bụrụ ya dị ịbụrụ egwu etoọnụ e, onye bata ọ na-adị mma so n'ọnya nwa onye isi anyị kwanụ for now abụ ebere onye onye ikenga ka ọ bụ ọ na-emekwa ọfụma mụ ya financial secretary na ọda ọfiisi eh, mmekọ nwanne na nwanne ọ na-atọ na-amụtakwa ife ọma dị iche iche anyị si obodo dị anyị dị iche iche wee butesiela ya na ọgbakọ anyị gosi enwe different so anyị abụọ anyị jitesikwara ya ebe nwa na-akụzi ndị anyị kata ebe anyị gwuru n'ọnwa, anyị wuru ndị nne anyị wuru nne mmụọ ewu anyị tere ọba esala otu ezigbo nne ji anyị kwadoro wee na-eme anyị na ya ka a na eli so na mweri akpụrụ anyị na arụmanyị ka bụ ndị mmụọ ewu daalụrụ nne anyị ka ya ekwugo ọzọ ka anyị nugodi olu ndị ọzọ